brothers were killed. My two brothers I don't need Fulani. See why I See of them. Oh. I don't need Fulani in this community. Oh They killed my two junior Two brothers. of junior brothers. I don't need them. I oh. can fight if I... Ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na ha, asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji taa ndị obodo Nimbo nke dị n'ime okporo ọchịchị ụzọ ụwanị nke steeti Enugu ebeela arịrị n'oke olu ma pụta n'igwe wee mee ngagharị iwe n'ihi nkata nke ha si na gọọmenti steeti Enugu na-akpa ugbu a iwere ala obodo ha wee nye ndị ugwu ndị ọchị ehi bụ ebe ha ga-abịa ebiri ebiri na-azụ ehi ha bụ nke ama dịka cattle ranch n'olu bekee anyị matara nke a site n'otu ihe onyonyo nke anyị si n'aka ndị ya bụ obodo wee nweta bụ ebe ha pụtara wee na-egosi otu obi si dị ha n'ihi ya bụ ihe nke ha kọwara dịka nkata ọnwụ nke gọọmenti steeti ha na-akpara ha dịka ha siri kwuo ha kọwara na afọ a ka ga-eme ya afọ asatọ bụ mgbe ha bụ ndị ugwu wakpoburu obodo ha wee sụọ onye ọbụla akwụ chụpụ imirikiti ndị ya bụ obodo ma napụ ihe karịrị mmadụ iri abụọ ndụ ha n'ike ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka mma ka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo ma nụrụ n'olu ha bụ ndị obodo Nimbo nke dị n'ime okporo ọchịchị Ụzụwani nke steeti Enugu ka m bịakwanụ see why CY Akpom. They killed oh. two of them. Oh, oh. I don't need to Fulani in this community. Oh my God. They keep my two junior Two of his junior brothers. I don't need them. I can oh. fight if I see them. Yes. Let me remain alone. Sorry, sorry, sorry, sorry. Uh-huh. ọkụ ikirichala ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa gala ka m kwụkwa na uche m nke njibụrụ mmadụ na mbụ ọ nwegodoro otu okwu m ga-achọ itinye ọnụ otu okwu dị m ezigbo mkpa n'ihi na mkpụrụ ụbọchị abụọ gara aga bụ nwanne ụnyaahụ o nwere ihe onyonyo ọzọ anyị wetabụrụ unu nke sikwe na steeti Enugu wee pụta bụ ebe ndị obodo nchata ncha n'ike n'ime steeti Enugu na-eme ngagharị iwe ebe ha mere ngagharị iwe na-egosi otu obi si wee dị ha n'ihi ihe nke ha kọwara dịka agwa mmegbu nke ha si na ndị gọọmenti steeti Enugu na-achọ iwere ala ha ihe ruru pasent iri asatọ bụ 80 pasent of their community land na gọọmenti chọrọ iwere ya anyị wee wetacha ya bụ ihe onyonyo nkwukwanụ uche m dịka m si eme mgbe ọbụla mana o nwere otu onye bịara na ngalaba okwu na-edere m o nwere ihe o dere ebe ahụ <laughs> eh, na-egbughị oge ka m gụpụtara unu ihe ya bụ nwanne anyị dere na ngalaba okwu na bekee ka o dere ya ọ sị Solex go back to your state and stop putting mouth in Enugu matter you people have finished your state and now want to bring problem in Enugu state be warned <laughs> atụgharịa na Igbo ọ sị metinyezikwala ọnụ n'ihe ọbụla na-eme na steeti Enugu na anyị Go steeti nke anyị na anyị emebichala steeti nke anyị wee na-achọzi iburu nsogbu wee bata na steeti Enugu <laughs> nsogbu adịghị ihe mere m ji achị ọchị ka mgbe m gụchara ya bụ kọmentị ọchị ka m bidoro nnọọ chịwa mgbe ọbụla m chetakwara ya na ọchị maka ndị na-amaghị m ọfụma aha m bụ Chigboọgụ Omeje mama m bụ onye Enugu steeti papa m bụ onye Enugu steeti amụrụ m n'Enugu steeti etokwara m n'Enugu steeti abịaghị m abịa n'Enugu steeti hmm? n'agbanyeghị na Enugu steeti abụghị njirimara m nke a na-akpọ identity maka gịnị abụ m onye Igbo abụ m ezigbo nwa afọ Igbo ihe gbasara ala Igbo na-emetụ n'obi nke ukwuu ya mere o nweghị ka m ga-esi wee na-ebupụta ihe na-eme na steeti ndị ọzọ o wee rụzie nke na-eme na steeti m mmechie ọnụ nke ahụ agaghị eme ma o nweghịkwanụ ka ị ga-esi asị m ma etinyela ọnụ n'ihe na-eme na steeti gị maka na na m abụghị onye steeti gị fichaa ntị gị ọfụma ka ịnụ nke a aga m ekwugharịkwa ya ọzọ o nweghị ikikere ọbụla ị nwere isi m metinyere n'ọnụ ma ọ mebupụtala ihe na-eme na steeti gị n'ihi na m abụghị onye steeti gị nke ahụ enweghị ka ọ ga-esi ekwe omume ma gọvanọ steeti gị agaghị akwụsịnwu m ibupụta ma ọkwanụ igosi ihe na-eme na steeti gị ya bụrụkwa ma nke m afụghị n'anya mana ọ bụrụ ha na anya m hụrụ ya o wee bụrụ ihe dị njọ ebe ihe na-emebi emebi aga m ebupụtarịrị ya ọ bụghị sọsọ ibupụta ya mbupụtachakwa ya onwe ihe dị m n'obi nke m chọrọ ikwu nke a na-akpọ personal opinion m ga-ekwupụtakwa ya maka gịnị a sụrụ ya na bekee sị all man or every man is entitled to his own opinion ya mere agaghị m agbachinwu nkịtị ebe ihe na-emebi emebi n'ihi na ọ bụ na steeti m ka ọ na-eme ma ọkwanụ n'ihi na ọ bụ na steeti ọzọ na-abụghị steeti m ka ọ na-eme ọ bụrụ ha na na ọ bụ ihe na-eme n'ala Igbo ma ọkwa na ọ bụrụ na ọ bụ ihe gbasara ndị Igbo anyị ga na-etinye ọnụ na ya hmm? nke ọzọ wee bụrụzie abịa na ihe onyonyo nke anyị kiriri ugbu a nke na-eme n'obodo Nimbo n'ime okpuru ọchịchị ụzụ wan nke steeti Enugu ee eh, ama m na ụfọdụ n'ime anyị nwere ike anyị echefuola mgbe ha bụ ndị ugwu bịaburu wee sụọ ndị obodo ahụ akwụ gbuo ọtụtụ ndị mmadụ ndị egburu egbu chụpụ ndị a chụpụrụ achụpụ imirikiti ndị ya bụ obodo gbapụrụ agbapụ n'obodo ha mgbe ahụ ewee megidekwa megide megide megide asị na abịazịa n'afọ a ọ wee inye ndị ugwu ahụ ndị anyị ma na ha achọghị ndụ anyị ndị anyị ma na ọnụnọ anyị nọ n'ala Igbo na-ewute ha na-agbawa ha obi asịzie na a inye ha ala n'otu obodo ahụ ha megoro ihe n'otu obodo ahụ ha kparala mkpamkpa na mbụ mgbe na-asị ala Igbo onye ọbụla jere na maapụ naijiria ga-amata na ala Igbo dị nnọọ ntakịrị ala Igbo dị nnọọ ntakịrị obere lekwa maapụ naijiria lekwa ebe ala Igbo dị ala Igbo dị nnọọ ntakịrị n'iji wee tụnyere ala nọ n'ugwu awụsa mgbe na-ajụ ndị ugwu a niile a na-achọ ebe a ga-enye ha ala na mpaghara dị iche iche nke obodo naijiria kedu ihe mere ala niile nọ n'ugwu awụsa kedu ihe mere ala niile ma ekwugodo okwu ọhịa ọhịa ka nkụ n'ugwu awụsa ndị ndị ugwu ka anyị nwere ọhịa sambiza forest a niile ndị ndị boko haram ji akpa mkpamkpa a na-akpa tinyenu ha ndị ugwu ndị na-azụ ehi nwa ha ji ebe ahụ zụwa ehi ha zụcha ha bubatewere anyị n'ala Igbo ọ bụ iwu na ha ga-anapụrịrị na gọọmenti ga-anapụrịrị ndị obodo ala ha wee nye ndị ugwu ekwuo ụfọdụ ndị mmadụ a na-asị sekwuzi n'otu ahụ na ndị Igbo bi na mpaghara dị iche iche nke obodo Naijiria na onweghị onye na-achụ ha ọsọ na onweghị mana ndị Igbo bi na mpaghara dị iche iche nke obodo Naijiria ha anaghị eje ebe ahụ gaa nara ndị nwe obodo ala ha ebe ọ bụla ị hụrụ onye Igbo rụrụ ụlọ ọ zụrụ ala ahụ azụ anaghị eji ebe ahụ gaa konuko ndị gọọmenti ndị gọọmenti eje nara ndị obodo ala ha ka e wee nye onye igbo ka o wee rụọ ebe ọ na-azụ ahịa ma ebe ọ ga-ebi ọ naghị eme eme ebe ọ bụla ị hụrụ onye igbo rụrụ ụlọ n'ebe na-abụghị ala igbo onye ahụ zụrụ alụ aha azụ mgbe na-asị gọọmenti steeti enugu na gọọmenti steeti niile nọ n'ala igbo kedụzi ihe na-eme anyị bịara ịgbara ndị awụsa odibo anyị bịara ịgbara ndị ugwu odibo ọnọọ ihe ọbụla ndị ugwu gwara unu unu ekwere kedụzi ihe mere unu ekwucha ọgwụ kedu ihe meziri unu ejecha ọgwụ kedụzi ihe mere unu ndị isi na ndị nchịkọta steeti unu ọ bụrụ na unu enweghị ọnụ unu ga-eji nwa asị ndị ahụ na-ezi unu ihe ahụ niile na nke a agaghị ekwe omume na steeti m ọ dịkwanụ njọ ọ dị ntị njọ okeke nwaanyị dị ntị njọ ọ dị ntị njọ ịnụ na gị nwa bụ gọvanọ steeti gị bụ nnọọ ihe ọ bụla ndị ugwu gwara gị ịgbadata ụmụnne gị abụrụzie ndị na-ata afụ ya kedu ihe mere gị onye isi steeti gị onye ọchịchị steeti gị ma ọ bụrụ na ị gaghị azọpụta ndụ ụmụnne gị ọ bụrụ na ị gaghị eme ka ụmụnne gị ndị na-achị ndị steeti gị nwee ndụ ma nwebiga ya oke ọ bụrụ na ị gaghị emenwu ka ndị steeti gị na-enweta elele niile ha kwesịrị inweta n'aka gọọmenti ka ndị obodo kedụzi ihe mere gị onye isi steeti gị ahụ ọkwa ahụ ị nọkwa na ya o nwere onye nọrọ n'ọkwa ahụ tupu ịbata ị ga-anọchakwa na ya bụ ọkwa wee pụọ onye ọzọ wee bata onye ọbụla nọ n'ọkwa ọchịchị a na-ahụtazila ebe ahụ dịka ọ bụ ka ọ bụ ụlọ nna gị ịnọchakwa ị pụọ ihe ị mere ka e ji echeta gị ọrụ ị rụrụ mgbe ahụ ị nọ n'ọchịchị ka e ji echeta gị lekwa gọvanọ na-achị steeti Abịa gọvanọ Alex Oti lekwa ihe niile ọ na-arụ n'Abịa onwenube obodo nhụrụ pụtara sị na lekwa ihe gọvanọ anyị mere anyị onwenube obodo nọ n'abịa nhụrụ pụtara si na gọọmenti na-emegbu ha n'aka kamgbe nwoke a banyere n'ọchịchị kedu ihe mere na ndị ọchịchị anyị imirikiti n'ime ndị ọchịchị anyị enweghị ike ịṅomi ihe ọma kedu ihe kpatara ya ọ dị mma ka njedebegodi ebe a maka gịnị atụọrọ ọmara ọmara atụkwara ofeke ofere isi tinye n'ọfịa gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmarala n'etu esi eme ya deere ebumnuche gị etusughị ahụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso ebere anyị esonye ekelekwa ndị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma ekpere mbụ na chineke nna ga na gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwanụ mbụ ị na-ahụ ihe onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa na iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka na-akụkọ onyinye pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ime ike na-enweta ihe onyinye ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyinye pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma ata ma igbo ndị ọma njem ọnụ igbo ndị nwe m ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsọwara m ihe onyonyo a na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share bọtịn ya mara gị mma ezigbo mmadụ udo dịrị unu